ụmụ ibe ụmụ ibe anyị ekene unu ndị ọdịnala ekene unu ndị igbo anyị bụ ndị ndozi ọdịnala ekene unu anyị si ka udo dịrị unu n'ụbọchị nke taa anyị si ka anyị wetakwara unu ozi ọma ndị ndozi ọdịnala na anyị nwawo ndị ọdịnala ndị ndozi ọdịnala ndị kwere n'ihe otu kwuru maka na ndị abịa anyị amarọ ihe bụ ọdịnala so ha na-agba ọsọ ha gbawa ọsọ nsogbu adịghị agbasi ọsọ agụọ maịlị ihe mere efe ga-efe chigatakwa azụ let them run away don't worry yourself kịta na ihe ha na-ekwozi everywhere bụ na ha na-ekwu otu eh, baịbụl ha na-ekwu otu baịbụl si na igbo igbo igbo eh, tradition bifo before chọọchị kem. that means ihe na-achọ ịgwa gị bụ na enwetara igbo igbo tradition culture n'ime bible de enwetara n'ime baịbụl that means na bible bụ nke ha just the want to ọnwụ na ha ma ihe dị n'ime bible ahụ ha gaghị ya asị na bible bụ nke ha atọla atọla had it been na this god who killed from genesis to revelation is your own may god have mercy on you so ụmụ ibe anyị ga-ekenegodo eke kene orie kene afọ kene nkwo kene ikwu na ibe kene ndị ọkpụ na ndị egede kene ndị bụ ndị ọdịnala kenekwe ndị na-awụrụ ndị ọdịnala ndị ka ya abịa abịa maka na anyị mara ozi ọma anyị kwụ ọtọ okwu anyị ji bịa bụ okwu eziokwu nke ndị Igbo ịma na Igbo nwee moral prịnsịpụl mana ndị kịta amarọzi anyị chọrọ ka anyị wechi gwakọta ozi ọma Chineke ozi ọma nke aha bụ nke ọdịnala nke nna nna anyị ha kwadobe bifo ha pụọ anyị chọrọ iwechinetakwa ya azụ ọ bụrụ nke ọrụ anụ amara ihe bụ igbo hapụ those people i will tell you today ma agwa gị today today with evidence because ihe anyị na-eme bụ sayensị all these things ndị a na-apịtọgharị aka i will tell you their meanings mana agaghị m egbugharị na aka oyibo nsogbu ebe ahụ aga m atụnye ụnụ azụ onye chọzi ịma ya jee mara because nkwuwe eziokwu ka esi eme ụmụ ihe a n'ala igbo enwere ike anyị nwee nsogbu ịghọtago sọ ka mma ka atụ ya ụnụ azụ nwa obere ka ụnụ jizi aka ụnụ chọrọ onwe ụnụ eziokwu ịga ọfọ edere m ya ebe a bụ na eziokwu bụ ndụ ndị Igbo na-ekwu mgbe ọ ọbụla eziokwu bụ ndụ eziokwu bụ ndụ eziokwu bụ ndụ mana ha mara ebe datin si wee pụta ha mara ebe okwu aha si ha mara ebe okwu aha si ha ma ha na ọjị eziokwu bụ ndụ maka ọjị ịnụ ha kwa anụ ọfọ a na-ekwu maka justice gịnị bụ justice nwa mmadụ emegbu na nwa mmụọ nwa mmadụ nwa mmụọ emegbu na nwa mmadụ egbe bere ugo obere nke si ibe ya ebere nkụkwa ya ọ ya bụ ọfọ ọ bụrụ osisi ebu n'aka trutu abụrụ ọchị na iji na ọbụrụ ọchị iji n'aka a na-ekwu maka eziokwu gịnị bụ eziokwu justice gịnị bụ justice ịgọ mmụọ gịnị bụ ịgọ mmụọ to keep the natural law to keep the law of the universe gịnị bụ law of the universe eke orie afọ nkwụọ. simple as abcd ka nna gị mere ihe nna gị mere ihe a simple as abcd ka ị wee mara ya mana ị mara ya ijere ụka soro ndị ụka jewara oke kịta ka m kọrọ ụnụ akụkọ o nwere ihe m sendịrị na my front page about this polygraphic gịnị polygraphic kedu onye n'ime unu ga-agwa m ihe ọrụ nsị unu na-abụ ọnụ ya down na-abụ ọnụ ya down onye ka m ji echiri e m unu warning maka spirituality you don't know on that thing with your problem ọ bụrụ na ị ma na destin arụsị wụ a practical science ị gaghị eburu ya ya ọkụ that is where the information of computer lies onye ọbụla nwere onye ọbụla ma agụ akwụkwọ o nwere ihe a na-akpọ oscillation of electric and magnetic field oscillation of electric and magnetic field gịnị bụ magnetic wave iwe electricity wit onye maka enwere ndị na-eme apụta asị jee tụọ mmadụ na arụsị nwanne ọ gaghị awa ọkụta ọ gaghị awa ọkụ ma echi bikos ihe ahụ desit edesit tụọ mmadụ arụsị taa ọ gaghị awa ọkụta ọ gaghị awa ọkụ echi ọ gaghị awa ọkụ nwanne echi why bikos dat osileto aha n'ebe a dat wave dat wifi itinyere bikos ihe niile bụ element everything fụ na kọmputa bụ element ọ bụrụ na ịma ihe na-arụ wave redio wave ji ekwu okwu ma nke a gị ji ekwu ebe a ịmara ihe ihe ọ bụ ịmara ihe ha bụ you can never know it as long as you destroy the arụsị bikos iche na arụsị bụ spirit na fọsụ ọ na-egbu mmadụ na ata no ọwụ dị wave iji ekwu okwu a ọ bụ that place ka esi nweta infọmeshọn eji arụ ihe a bikos ịmara ihe a na-akọ ịmara ihe a na-akọ a na-ekwu isi spirit spirit spirit bikos you don't understand ọ bụ the information bikos ihe a bụ element bikos ngụnwa na nwoke were element inside you so m weta element that weta element nka ọ na-control wave ọ bụrụ na ị mara ka esi eme because I cannot say enweghị ọ bụrụ everything ka m ekwu ebe a ọ bụrụ na ị mara ụkọ ị gara skuul ịbụ na ị gara skuul ma ihe na-akpọ oscillator oscillator or osilation of electric ọ bụrụ na ị ma ihe ọwụ mara ihe na magnetic field ị mara ihe m na-akọ ị mara na ihe ọbụla gbasara kọmputa electronics bụ exactly information eji eme arụsị because ọ wifi ọ bụ wifi ka ọ bụ ngịnwa na nwoke bụ eletrik ụdị atụ eletrik nyi arụsị ha agaghị arụ ọrụ ọ bụ ngụnwa na-eme yeah because ngụ ọ bụ oscillator na na channel that force before arụsị ahụ arụ ọrụ you must be there ọsịgo ya ejetụ ya na arụsị katụọ ya na arụsị katụọ ya na arụsị ya arụ ọrụ because ọ bụrụ nke o arụ ọrụ it does not work arụsị abụrụ spirit yeah natural force is there natural force is everywhere computer is a natural force electricity is a natural force na-agba agba is a natural force we just bring those things into material we bring them make them material na-eyuzu ha telefon ị na-eyi uzu eyi uzu ọwụ the same wave arụsị aha ji a strike mmadụ ọya ka mụ na gị ji ekwu okwu a ereduce the wave so that in post rụ na we reduce the force through the computer anyị reduce the electricity through another element in computer onye nwa bụ dat na-akwụ ịcha gị n'ahụ ị na-ekwu okwu the same wave aha ị na-eyuzu because emere ya computerized electrified and computerized nya wụzi nke ahụ ịfụrụ e amanụ gba n'aka ọwụ the same arụsị aha dị dị because ọrụ nsị ka a na-akpọ ya that's why ije na arụsị ije na you must go to arụsị to talk you must go there because ọ ije ebe ahụ asị ya asị ojide gị ije si asị ojide gị because ọ ihe anyị koodu na wave ahụ all depend the element anyị uzuru ọ bụrụ na anyị uzuru element from brain wee rụọ data because every that ahụ gị niile there is different element and different reactions ọ bụrụ na nke anyị yuzuru wave anyị yuzuru wee rụọ dị arụsị n'ọgwụ nke isi ịwa asị ya pụọ gị ọ bụrụ nke ọnwụ asị so dependri weve eji were ya so ihe niile so ihe niile ị na-afụ ha niile niile niile niile na-afụ bụ just the same thing about electromagnetic wave nothing more nothing else so ọ bụrụ na ị gara akwụkwọ na nke nwa bekee mara ihe ọ bụrụ na ị gara akwụkwọ google and google oscillation oscillator gụọ ya ọfụma wetu isi ọ bụrụ na isi gị na-anata akwụkwọ read it very well jee chọọ ihe a na-akpọ electromagnetic field gụọ ya ọfụma so adịz na-atụrụ ụmụ ihe egwu they are material science spirituality for church ị na you are burning information ị ga-eji were plan ọ ihe na bon bicos of non religion spirituality spirituality ihe ahụ si na-agba ọkụ bụ information for you to build radio wave ị nwere ike ịrụnwu telefon <laughs> because ị na-abụ ọrụ the information ị ga-eji arụ telefon n'ọrụ ị na-eje church I'm a Christian this thing bring evil to your evil of what evil of natural force don't care about you they are on their own ọ bụ ịdị ndụ ịdị ndụ because of this electromagnetic wave you are electric is force in you ihe na-asị na ọ na-egbu gị ọ na-achụ gị ọ na-ata gị ojigebe ga-eme gị ndị forces ha nwenwe ụwa ịmaghị ihe bụ eke ịmaghị ihe amaghị ihe bụ nkwọ ọ sị na ha na-achụgharị ya ebe ka a na-achụ ga eje echi ga-eme gịnị ewerecha ụka wee were ụka wee ghaa ya isi ee nke a bụ arụsị nke a bụ nka nke a bụ nka nke a bụ nka e, ọfọ na ogu ọfọ na ogu justice justice wụzi ihe ọjọọ ọ na ji ọfọ chụbanụ ya o ji ọfọ aka ji ọfọ chụbanụ ya jide na ya ọfọ ọfọ ọfọ bụzi ihe justice ka ebe justice ọ justice nke nwa bekee ụnụ amakwa na kọtụ nwa bekee nwee ego ijide kaachị ịdịghị guilty gọọmenti law ijide kaachị ịdịghị guilty natural law donkia ya ịnọchie n'ụzọ pịatuo gị naanị jee metụ go and touch electric waya jee metụ electric waya aka you can only develop if you know about natural forces and natural law nothing more nothing else nwa bekee na-aga n'iru agwara ana m na ihe aga m agwagide gị next 100 million years ọ bụrụ na ị mara about natural force ị gaghị develop anything and we don't care about you because we are going to develop our own anyị na-eji develop ebe anyị si wepụta ụwa so we don't care about you ị na-eje ụka because ụka ị na-eje onwere uru ọ ga-abara anyị ọ ga-abara gị nwuru ị na-eje n'igwe so go ị ga-akpọ mmadụ eje enwe onye gị na-aga esojere n'igwe ị na-eje chite mee n'igwe mba say gwa are you disturbing me enigwe bụ ngụnwa enigwe wụsọ ofu onye na-eje enigwe wụsọ ofu onye mmadụ anaghị eje chitere mmadụ enigwe so enyi igwe bụ nkụnwa na-eje so don't worry about others why are you worry ka ị na-enyere ndị mmadụ nsogbu na-eprich ozi ọma ozi ọma everywhere go in the morning ị na-ekwuchi ndị mmadụ ntebe aghalaha ụla go to any igwe na must you bring somebody for God God created unperfect human being dizie gị dizie gị unperfect human being to go and convert soul for God. so God amaghị ka ọ ga-esi aba mmadụ n'ime to convert soul you have to go and convert soul for the God na onye ọbụla kwuru nọnsensị abịa m n'ahụ ka akịsị ka mma ya n'anya ọkụ nkịtị nwero this your intelligent god onweghị ike ịba n'isi gị nye gị intelijent eji arụ ọkụ ị nwere ọkụ ị nwere ụzọ ị nwere mmiri onweghị ihe ị nwere nwa bekee nwere everything nwa bekee anakwaghị eje ụka ọ nakwaghị eje ụka ọ nakwaghị eje ụka all the whole forces ihe ị na-akpọ fọs all those things amaka they amaka mata mata which is material nothing more nothing else enwere spirituality nwe nothing like the chukwu ị na-achọ is one ngonwa agha that is na-afụ ụzọ anya ahụ iji afụ ụzọ bụ the observation the anyanwụ adị ọnwa they are electromagnetic repair and eh, repair and repulsion that's all other outside they are all within anwụ bụ the energy that create anyanwụ bụ the sender of the energy because enwere enwere company company company mmadụ na-enwe company nke na-akpọ ya company na na post korea korio korio ndị a na-esend letters enwere company nwee ndị na-esend letter ndị a na-esend letter and the company ofu onye nwere all the same person nwere company ahụ nwekwe ndị a na-esend letter ahụ ịghọtago so anwụ nwa anyanwụ is the same ọkwa the same electromagnetic force of anwụ ahụ ọya ji ma ọnwa ma ihe a niile a na-asị gị planet planet planet kedu onye ifugo planet ahụ before apart from television na na na na ka ha na-akpọ ya na picture na foto ifugo planet a na-ekwu no because you can never see them ihe ahụ dị bicos nwa bekee na-use tactics of electromagnetic force as being creator because how amago na the level of man is always attending the level of creation if you attend the higher level of creation you may understand na organs sense organs in your body no ha nwa the planet a na-ekwu ekwu so they gave you the name of monday tuesday wednesday to sunday based on the planet. have you been to the planet ọ sị gị ejego na Mars jee na moon jee na ebee ka ọ dị gwa I want to go ndị asị they use organs sense organs in your body to, cal to calculate of course ha dị clever they smart only smart people can do that emezie na movie na Hollywood butere unu ndị Afrịka ochi onye Afrịka mapụta ee e jari seven planet ka ihe ka uru ha bara apart from moon and sun mụ na gị na-afụ anya all those hidden hidden planet ke uru ha bara kedu uru ha bara anyị ma uru anyanwụ ba mara uru ọnwa bara kedu uru disi m nuputus nucleus ihe nwa nkewa kedu uru ha bara so Jupiter nucleus Venus Mars afa nwa bekee ihe ọ bụla enwe ha afọ ya na igbo anaghị emezist ihe kpakpando is there anwụ the energy anyanwụ is there ọnwa is there every other thing bonkom ọdụrụ forget about hollywood movie nollywood movie na hollywood anyị n'ofe ihe ha forget about them because all ta ka esi wee na jizọs na-abịa ọzọ ikwere ị na-ewesti your time na-eche jizọs ka ọ na-abịa ndị a na-arụba sayensị na-arụba sayensị na-arụba sayensị esighị eh? e ike ọfọ mmadụ ịga dogo ọjị ọgụ ọjị bụ eziokwu ọ bụrụ ịkpara ọjị n'aka na akogiri eziokwu onye ọbụla na-eke nwa ya na-ere nwa ya ere were nwe ya na e eresi ọgaranya kpara ọjị n'aka ọ dị mma nata ya ọjị ahụ etinye na katapọtụ gbapịa ya anya eziokwu bụ ndụ eziokwu bụ ndụ ọnya ka a na-ekwu ya bụ ọjị kpara ọjị n'aka ị na-eresi nwa gị onye mmadụ ya nwa gị ọ daa ogbenye ya nwa gị ọ daa ogbenye nwa gị bezi echi na-ebe aka mpa nwoke egbukwe ne m isi ọnwa ahụ alute na ya adịa ọghọ n'ozu nwụrụ anwụ ịkpara ọjị n'aka na akọ nọnsensị ọ na-aga ọfọ o bute okpokpo isi okebe ya okebe ụdọ okebe ya ụdọ kechaa ya ọwụọ ya ọbara buru pụtasị na ọfọ ọfọ nna ya ọfọ nna gịnị bụ ọfọ nna gị nata gị na ewere m ekuri ya gị isi ọfọ bụ justice nwa mmụọ emegbu na nwa mmadụ nwa mmadụ emegbu na nwa mmụọ onye biri ibe ya biri ka nwata so n'iru nna eso n'iru nna ya ị ga nye nwa gị na Thailand eji ebe ahụ jidie ọ bụ nsogbu i nyebere ya ị na-asị eje butere gị ego ife ahụ ebute butere nna onye ka ebutere nna ya ego ịchụọ na nwatakịrị chụkpuo ya n'ime nga ọ bụrụ ogara ahụ egbue na Thailand hmm? ọ justice ị mụrụ nwatakịrị ọ bụghị ihe ọ bụ nwe ihe imere ya ịzụghị ya n'akwụkwọ nwe ihe ịzụrụ ya everything kpụrụ ya n'ọnụ ọsọsọ ya jere obodo nwe nwa ndị ọzọ ọ bụrụ oge nwatakịrị ejebe nga ahụ edo gị onweghị onye kọrọ mmadụ ọgwụ ebe a anyị ma ihe bụ ọgwụ anyị ihe bụ ọgwụ ọfụma ọfụma ọdịnala anyị na-ekwe adịrị iberibe mgbe anyị na-asị gị were da nọnsens ji dagagafụ n'ime ọhịa anyị ma ihe anyị na-ekwu bikos we know the information ga-arụrụ gị motor rụrụ gị plen ihe na jọs ọ dị ka mmadụ ịba ime ọhịa gba nza mmadụ ibe ime ọhịa gbaa nza ihe unu na-eme a na-agba arụsị ọkụ arụsị wave wave bụ redio ọ redio wave redio wave bụ telivishọn ya bụ telefoonu ya bụ everything ya bụ na mụ gị na-ekwu okwu ya bụ na ị na-anụ ihe ya bụ na ị na-afụ ụzọ ya bụ the sense organs ọnya maka eji wee rụọ dị arụsị osileto is an oscillator with electromagnetic field ọ bụ ihe ọ bụ two of them ngụwa bụ light ngụwa bụ electromagnetic field with osileto you can build osileto with any element ukwu osisi dị n'ime ọhịa nwechara different element minerals dị n'ime anị nwere different element you can combine them ọkwa ka combine ọ na-enwu ọkụ the kọmputa ahụ na-afọ ọ bụrụ automatic ọ mmadụ puturu something inside them put different different matter inside them obido na-arụ ọrụ otu isi ekwu telefon ifuru na-ekwu okwu ọ bụrụ automatic ọ mmadụ were something mekọsi ọnụ mekọsi ọnụ ọ na-arụ ọrụ ịpụtazi ibe a plen o buru gị rie enu ịwụkwa ha arụsị mba ị naghị atụ ya egwu ọ plen he bekee bụ agbara bekee bụ agbara agbara bụ fada ịmaghị ihe bụ agbara bekee bụ agbara ịmaghị ihe bụ agbara bekee bụ agbara ịmaghị ihe bụ agbara ichere agbara bụ ihe eji egwu egwu bekee agbara bekee ebe ọ dị ịkpọ ya ọkụ <laughs> baa plen bekee agbara ịkpọ iwere agbara nke nna gị kpọọ ya ọkụ jejesi na bekee bụ agbara ụmụ ibe ịma na ihe m ji ekwu ya otu ahụ ka ọ baa ndebe anyị ntị maka na ọ chụpụrụ onwe na ụgbọ si n'ụgbọelu gị asịghị m nje buru arụsị ma na amaghị ihe ọgwụ ihe m na-agwa gị infọmeshọn iji arụ arụsị na ọ bụ nya maka e ji arụ ihe niile na enwere ihe wu spirituality onye nnachi gwa gị notin like spirituality all of them are material science nna gị ma sayensị ihe nna gị ihe nna gị mere bụ sayensị ọrụ nsị ihe anyị ji wee rụọ arụsị bụ for lie dictator ndị mmadụ asị na asị maka nsọala ịgọ mmụọ bụ nsọala nsọala nsọala ọya bụ ịgọ mmụọ onye eme ya a na-asọ how do we prevent the land onye maka a na-ekwu maka ya gịnị bụ polisi gịnị bụ polisman polisman bụ osu ọ bụ ihe bụ law enforcement agency ọwụwa policemen na ọha bụ osu law enforcement agency that is who they are nothing more nothing else becos you don know who you are every all those creation of this material law was taken from your hand you created them your brain invented these things then only change the name and the tactics and the way they work which you can change as well bikos mgbe anyị mere osu as a law enforcement agency anyị nọ na different level now we can still use the same information to create a different osu in the of ndị nche practical ndị nche use eh, eh, information of arụsị rụọ kọmputa rụọ electro wave rụọ radio wave eh, nwee television nke anyị ọ bụ nke nwa bekee ji aka you don't need to send the satellite in a space to manage a wave no nwa bekee na-asịzinarụ na asị you don't need anything in space to manage a wave no you might need for television because of the visualization for radio no you don't need you need any any uh, any antenna na space to manage. no every information of wave was good for us because anyị nwa bidoro ime this uh, magnetic wave we started them ọya oh, ka na-akpọ teleportation mgbe ndị ochie all from this thing teleportation ka eji nwee information on a teleportation abụghị nọkọta nọ ya mapụ jee america. jee mba <laughs> ọ bụghị ya bụ teleportation teleportation bụ distance m na-agwa gị now through this we get this information how the wave move how to manipulate wave or ja trans, transfer wave how to transfer wave everything ma ma ma, ma magnetor magnetor dị n'ime ahụ gị metal dị n'ime ahụ gị ayo everything ifro eji arụ eji arụ eji arụ kọmputa eh, ma tv ma ihe all of them dị inbuilt in your body that's why you can use them to do, do something or to your ear ị na-anụ this na-ekwu na because this magneto nọ inside your ear that's why ebe a ka esi wee rụọ spika ọ bụrụ na ị nwere magneto inside your ear ifụhụ ndị ntiri ntị ndị ntị chiri echi jee jee nene datin em ihe a na-eti ha na ntị ha ji anụ ihe ọ magnetọ ka ọ bụ ihe ọ na-egosi gị bụ na magnetọ nke ha anaghị arụ ọrụ etizi ha artificial one ha ewere nụba ihe the information eji welu telivishọn ọ bụ infọmeshọn ọ dị n'anya gị ọ bụrụ na ọ dịghị n'anya gị gaghị afụ ya yes na bikos ọ send and receive anya wụ send and receive ọ bụrụ i gịnị ka ị na i ihe ma aya na i ọrụ ndị jamaica information and is attraction and repulsion that is the energy energy is send and receive wave oscillator arụsị wụ send and receive so ọ bụ na mmadụ anọrọ ebe ahụ bikos ọ ngwa ụdị eletrik dị arụsị ga-eji arụ ọrụ you are the electric bikọsi onye ka na-asị mmadụ ji etụ mmadụ na iru ebe a arụsị akụtụ odunwa <laughs> bikọsi gaghị atụ mmadụ na arụsị ihe abasị ka a na-asị mmadụ asị na mmadụ ibi asị arụsị anaghị egbu onye onwe ha adreesị ya eh? <laughs> arụsị anaghị egbu onye onwe ha adreesị ụmụnne m hapụrụ ndị aka asị adịgo tu much agbago m nkịtị for so long ịghọtago so arụsị anaghị egbu onye nwụrụ atụzi na egwu gasị ịbata na anya igbo emesịa gị ife ịmakwa ego na ya na-egwu nkenwe nkenwa nọnsensị iruo ya egwu pịa ya anya narị ọgwụ ahụ na-ekwu ya ha were kụwa ya isi were ya kụwa anyị isi mana ị ga-adịkwacha n'aka gị ọcha ị ga-adịkwacha n'aka gị ọcha maka abụkọ anyị na-ezuchi na-agba ama ihe imekwa agha n'aka ụkwụ onye ka m ji asụ ụlọ kụba aka gị ọtọ kụba aka gị ọtọ mgbe o e nwere efi a mụrụ onwere ọdụ idide enwere ụkwụ nwere aka ọ na-awa anị eju na enwere ụkwụ na aka ọ na-arị n'ogwu ọ bụ chi ekere ya otu ahụ ọ ma ihe o ji wee mee ya otu ahụ ọ ma rizin nwaanyị ndị be anyị were wee tụọ inu si na ọ bụ iru ọma ka ejine ji aga n'ogwu na mana ejine idide idide ọfọkwa o ji awa anị maka o jide were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ị n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne Ụbọchị Ndị Nna, ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọbụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọbụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.ọlaobi.com taa ka ị onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi.com ọ bụ ya akwụkwọ n'aka ka ihe ọ ka o ji nwaanyị mana ọ bụrụ na idide awara anị enwere ihe ga-epu n'anị ọ bụrụ na idide awara anị enwere ihe ga-epu n'ime anị kwụnụ ma ọ bụrụ na abụsị atụ ha anị enwere ihe ga-epu n'anị ọya ka a na-ekwu ụmụ ibe ghọtanụ na those things unu na-akpọ arụsị ọgwụ na vileji unu ọ bụ elementị nwa bekee ji arụ sayensị there is nothing like spirit here that are all science ihe mee bụ na level of science then is not level of science now that is some common science ha niile ahụ ihe niile ahụ nụfụrụ all of them even magic magic is science because you are deceiving illusion through a practical means or oh, a practical means onye ahụ na-edeceive unu na-eme practically unu afụ Domingo Waski ebe ahụ n'anya ị naghị afụ Domingo Waski ị na-afụ pastọ maka ụta mmadụ da maka ụta mmadụ da unu anaghị afụ ya ọwụ invisible ka ihe wụzi spirit ebe ahụ then what is the spirit then spirit mmanya na-aba n'anya ọ mmanya <laughs> mmanya mmanya nke anya nke anya na-aba n'anya nke ọ na eme ịgbawa ọgwụ echicha gị ike wee gba ọgwụ mmanya ọkụ mmanya ọkụ ị na-ahụ mmanya ọkụ ite ihe ụlọ gbuo ga-egbuo ọ ya spirit ọ naghị aga n'iro spirit dị n'ime mmadụ ọ naghị aga n'iro gbara nkịtị so ọ mmadụ ka a na-aya ọ mmadụ ka a na-aya ọ bụrụ mmụọ mmadụ ka a na-aya onye kwechi ya ekwe ọkwa ihe e isi ị ga-egbu mmadụ chi ga-ekwere na igbuo mmadụ nwana chi ga-akwụsịghị gị igbu onye ahụ gee ihe mana chi ga-akwụsịghị gị igbu onye aha chukwu unu chukwu unu anụnwa na bi n'eluigwe bụ ezigbo mmadụ ị na-eji igbu mmadụ chukwu agbachi nkịtị chukwu ga-agbachi nkịtị igbuo mmadụ igbuchazie mmadụ onye egburu egbu pụtazi onye ebe na chi ya egbuo ya chi ya egbuo ya chi gị a na-egbu gị ọkwara onye a mgbe ọ na-abịa ka ọ kwụsị ya ọkwa brutai chi unu ahụ brutai ka brutai na-abịa si brutai mba agaghị eme ihe ụmụ m ya ụmụ chukwu ga abịa ama leave dem mba egbucha ha egbucha ya ọpụta ọsị na chukwu burita ya eme ya arụ ihe ebugoro ụzọ chie chukwu gị ahụ warning first before burita because chukwu gị na ya burita bịa gbuo gị ị ga-ebu ụzọ chie chukwu gị warning because ọnwụ ngụ dara iberibe ọ bụrụ na ị daghị iberibe ị gaghị asị na chukwu ga-eche gị asị gị n'ihi ikwe chi ga-ekwe wepụ na ukwu ahụ ọhịa na-egbu unu wepụ ukwu ahụ ukwu ahụ ntiri ebe a na-edisi ebe ụnụ wepụ dị ukwu ebe ahụ ọwụ chi ka e nwere ọ bụghị ukwu ukwu adịrọ dị ya chi gị nọ n'ime gị ọ bụ ngụnwa bụ ọ bụ gụnwa bụ the physical reality ukwu eh, chi ji arụ ọrụ ije were ukwu atịa ya siri ọwụzi ọ almighty mighty o jeghị ụlọ ọgwụ zọpụta ndị ahụ na aya onye ha onye ha ọkụ onye ha ụzọ onye ha mmiri kedu ihe mere ya maịtị ọmaịtị krietọ gịnị mere ya maịtị gịnị mere ya maịtị oke afọ na-egbu nwa nkịta eh, chukwu ọmaịtị krietọ eh, we know chukwu before white man came we know kedu ihe ọ na-eme gịnị ma aka ọrụ ya ọ ji eje create something imperfect create unu na-ata ahụhụ eh, asịa chukwu created you created you created you for what purpose gịnị ka o ji ka ego kerekere ka ihe okenye ka ị na-eme okenye ka ị taa ahụhụ mara ya afụ ya n'anya na-efe ya n'ụwa na-agụrụ ebebe n'ụwa ọzọ ọ ka ị na-ata ahụfụ na-atakwa dị ahụfụ ya n'anya na-efekwa ya o ma stil ka na-ata ahụfụ mana a na-agwa ụnụ sọntụ anaghị ekwe nwanne nwe onye sigị don worship but know what you worship that is what I'm saying my own argument for you to know yourself know thyself mara onwe gị nna nna gị si gị mara onwe gị kwụba aka gị ọtọ nwa mmadụ emegbu na nwa mmụọ nwa mmụọ emegbu na nwa mmadụ religion is a fake law natural principle the natural law of the universe kwụba aka gị ọtọ eziokwu bụ ndụ ọya wụ symbol of ọjị ịga ọfọ nwa mmụọ emegbu na nwa mmadụ nwa mmadụ emegbu na nwa mmụọ ịgọ mmụọ nsọ ala iwu ala na omenala debe iwu the natural law keep it n'elu na ala ga-eche gị they will protect you ha ga-echebe gị were nke bụ nke gị hapụ nke na-abụrụ nke gị this is moral order a na-akpa ya order moral order were take your own nke na-abụrụ nke gị don take it mgbe ndị ochie na ala Igbo ị na-aga n'ụzọ fụ ego ifu ego ifu ego inefu anya that is oburu nke gị mana kịta na ivin ị ga-asị ka onye aha gasi ike onye aha gasi ike ka ị tụtụrụ dị ego <laughs> ifugo na so ị dara iwu nwanne ụnụ dara iwu ọ bụ the consequence because ọ bụ na ị mara ị na-esowe the natural law the intelligent will come to you and tell you what to do because ọ bụ ngụnwa moto ngwa wụ the moto o ji aga ngụwa wụ you are the car the driver mmụọ ji aga ije so if mmụọ don give you information mmụọ chọrọ aha ka ị na-ana if mmụọ don give you any information and that mmụọ chọrọ so the mmụọ naanị bikos ị naghị eme ihe mmụọ chọrọ mmụọ apụ nwere gị ga-esi anwụ ka ntị na ahụ apụọ ahụ na m ike ịma na mmụọ na-ekwu sometimes enwe ebe ihe eme meriwo mmụọ ihe mmụọ akwanyere gị onye iro ọgbagbuo gị dọtino ọmmụọ akwanyere gị moto accident eme gị nwụ mmụọ want to mmụọ is mmụọ achọrọ onye iberibe mmụọ don want a fool because that mmụọ will cause you accident nwụọ because that mmụọ want to leave that body that mmụọ is trapped they want to change motor nna nwanne ịba atazi na-adịrọ mma ịba moto na-adịghọ mma na-aga Lagos moto na-adịghọ mma ị ga na-asị gị irituo na moto abana moto ọzọ I want to leave this car and go to another car na-agbasi ọsọ ike yes na nwa oge eji eme always Christian people ka a na-egbu egbu n'ụwa because that mmụọ nọ n'ime ha don wanta that nonsense that's why they always become victim anywhere they are in the world they are victim why because more is not happy with that nonsense and the more if the more, more is not happy with you more will leave the body cow ana m hidden truth more will cause death for you and leave the body because life enwere eh, end ihe nwere end with the body so why can should you come here and trap me down enwetara eh, eh, i bought this car more goro the moto more bought this car for something else ị bịaruo ebe a chọrọ religion na nonsense jewara mmụọ na-agwazi gị mmụọ gị na-agwa gị sị nwanne ịgbachi nkịtị si ọya ọya ka a ga-eso ọya ka a ga-eso mmụọ gị na-asị gị nwanna ebe ụzọ adịrị ya ị kachie ntị mmụọ sendicha everybody aka across you telling you that ihe ị na-eme adịrọ mma ihe na-emadịrọ mma ikichi ọnwụ oruzie echi nwụọ isi na gị ga-eje n'igwe iru ebe a chukwu egwu gị big n'anya iruo igwe chukwu ama were pik otu a ma pịa gị anya were ụtarị koboko were koboko pịapụta gị na ndụ ọzọ bikọsụ mmụọ gị send the whole everywhere in the world send their people si gị nwanne moto draiva ebe ibu ma ege ụzọ adịghị ya draiva ebe ibu ma ege ụzọ adịghị ya isi ọnwụ du na-eje na-eje ntiri ịchọ isi n'onunu ịrụzi ebe anyị sị na chi ga-egbu ogo chi ya egbu oyo chi ga-egbu gị chi gị na-adọ gị aka na ntị si ntị nọ igwe ha anụ iwe na-akọ ihe na-akọ ụmụ ibe ọ ka mma na unu ji nwayọ bara onwe unu uru ihe a bụ ndị ndozi ọdịnala anyị nwabara idozi ọdịnala Igbo because we are culture you are nobody. culture you are ọ bụrụ country is <laughs> a culture you are who you are because of culture. An Igbo can ever develop because of culture not, a, not country. An Igbo can only develop based on culture because all culture bụ the economy ya wụ the commerce ya wụ the market ya wụ the market because ị nwere a good market art na ahịa dị mma na-ere onwe ya ahịa dị mma na-ere onwe ya so ụmụ ibe ọ kaara ụnụ mmadụ unu ji na-chụọ ego ojii ndị na-ata ọjị ụnụ atasị n'ọjị iberiibe iberibe ọjị bụ eziokwu ị naghị ekwu eziokwu were ọjị gị tinye n'okpuru bed iburu elaya go and lie onwere onye chọrọ ịma nobody cares were ọjị gị debe na yad because ọjị bụ simbol of trut. onye na-ebu ọfọ ịmara ihe bụ justice nwa mmadụ emegbu na nwa mmụọ nwa mmụọ emegbu na nwa mmadụ egbebere ugo bere if you don't live on this law were ọfọ gị debe na yard nwere uru ọbara onye na-agọ mmụọ ọ bụrụ na ị mara ihe bụ ọda na ị ihe bụ natural law nwanne si na mmụọ pụta jebe ụka ebe a na-asị asị go and join them in religion and lie tie ha asịrị ha sịba asị hapụrụ anyị mmụọ eh? mmụọ bụ natural force so you don't lie against them ya bụ ịgọ ịgọ don't lie against mmụọ asị nara mmụọ asị because isiri onwe gị abịa asị mma asị bụ isiri mmụọ asị imegide mmadụ ibe gị imegide mmụọ igbu ibe gị bụ igbu mmụọ gị mmụọ all those things which are principle laid down by our ancestors ya mere ihe ọjọọ anaghị eme mgbe ndị ochie na ala Igbo <laughs> ya mere ihe ọjọọ na anaghị eme anyị izi ọrụ nsị ime ha na ihe ọjọọ eruo na nke n'ọrụ nsị magnetic wave ahụ ikwu ha anapịa because the wave all the wave because the wave is one control mind so once i kwuru that oscillator <laughs> oscillator send go wifi bikos ị na-ekwu ị na-ekwu ị na-ekwu ọmụọ gị ọmụọ gị na-ekwu datin the is connected in that e werego the um, opposite element bicos all attraction and repulsion anyị ewerego the opposite element ga-eme attract the wifi onye ka ọ na-eme iji ịbanye na wifi asị gị tinye nọmba kwa ịma iji ibe mmadụ na-asị ka itinye ịkọnetị eh, n'ịntanetị ọkwa ga-asụ ntinye nọmba a ga-asị gị tinye nọmba ka iwe nwe ịkọnetị n'ịntanetị onye a na yes na so that nọmba ahụ all those things with information people don't need to know it because onwere ga-eji eme you don't need them ndị a nweta ya na ọnwụ na ndị a okooko nweta information ma ha ga-eji ya eme ọ ga-ejigoro eje na bank jee izu ochi <laughs> ma ọ were ya zuo nwanne ya ochi kama ọ ga-eji rụọ kọmputa mba ọ ga eji na jie na jie na na express eh, ọnịcha express road chebiri ndị ndị ndị ndị busi Legos abata ruo ebe a were information a kụtu ha na ebukọrọ ha ego ha ịghọtago so ya mere ndị nkịtị mgbe ndị ochie ndị nkịtị anaghị enwe infọmeshọn ọya ka ndị be anyị ata ọrụ anụ bikos ha ihe ga-eji ajụkọ infọmeshọn ahụ ndị a na-eme ọgwụ aji infọmeshọn anaghị eziokwu ndị na-eme ọgwụ a dị ha dị infọmeshọn bụ ha ma a na ha mara ka esi eme so ha were ebe ọrụ anụ bikos dị mmụọ nọ ha if they know the actual information na ha ga-eji enwe megide mmadụ that's ha they can never know it ụbụrụ isi ji wee blọkụ ọ ji iberibe nature is more older than you nature ma ihe karịa gị nwa so if your mind is not pure ị gaghị ama ya ị ga-eji the information ma ị ga-eji ya eme iji ya na ọrụ ntụrụ ogbuo gị mgbe a sị na aka ntị abana ya ọnụ aka ntị aba onye ga-asị aka aba abana mmadụ ọnụ because the information o ji ọma echiche ọjọọ ọjọọ justice because information a goes only people with justice only people who keep the law of nature ndị na-enwere law of nature jide ihe a aka ntị aba aha ọnụ ha nwụ ịdawo nwe ọdịọda that thing will kill them ọ na ha onye nwa mere ndị Igbo ji wee were mfe ochie agafusie gbafuo gbafuo na ihe ọjọọ ọ mgbe ha bido mebe ihe ọjọọ kwa akwa Adam sị na e, Chukwu kpọrọ Adam Adam Adam ebee ka ị nọ sị nna m akpọzina <laughs> na agbamọtọ onye nwanyị ya na m na-agbamọtọ igwe dị nsọ ka eke si ji agwa ya n'ihe Adam Adam Adam Adam ebee ka ị nọ ivu dị nsọ ọsị onye nwanyị akpọzila m onye nwanyị akpọzila m na agbamọtọ dị nsọ nwaanyị m kpọtara ka o nyere m aka ọ lapụta ụmụ ọ bụghị ya ụmụ igbo ụmụ igbo ebee ka unu nọ ọsị chukwu akpọsịna ya akpọsịna ya na ya gba ọtọ kedu ihe mere iji gbara ọtọ iwere dị infọmeshọn chukwu na gafuo maka ịchọrọ ime ihe ọjọọ imegodi ihe ọjọọ na ịgafugo dị infọmeshọn imegodi ihe ọjọọ kee ka isi n'anya dị gị kee ka isi n'anya dị gị ka imechara ihe ọjọọ a niile anaghị aghasa ana achụpụgo gị n'ogige nke paradise you have sent away from paradise achụpụgo gị n'ogige paradise ibrozi anụ na ibrozi anụ ana ị na-ehe ị na-akagharị na wilderness na wilderness you are in the wilderness walking around enwerezi ihe ịma ịbụrụ anụ na ịbụrụ anụ ana enwerezi ihe ịma as a human being you know nothing you know nothing ndị Igbo ọ bụ ndị Igbo bidoro sayensị n'Africa but today no igbo man can boost of anything in africa not even pure water pure water ọ na-eje were mmiri nkịtị mmiri mmiri borehole gbanye na na plastic na-ele ordinary water ị nweghị ike clean with to set to i were ordinary water mmiri borehole gbanye na pure water na-elesi ndị mmadụ ọ bụrụ na iretere ego na destino why don take this money go and buy osmosis to clean this water lesi ndị mmadụ ka ha ṅụọ ṅụrụ ndụ mba i were borehole gbanye na ya ha achụpụgo gị n'oge nke paradise you have been sent away from paradise kee ka ịchọ isi wee ma how do you how else do you want to know that na echesiri gị away from paradise ihe a okwu ndị Igbo ka na-agwa okwu a kedu ọjọọ ọzọ ị ga-echi wee ma ndị Igbo the largest outside outside Nigeria the largest population outside Nigeria bụ ndị Igbo the largest population outside Nigeria bụ ndị Igbo the largest the most place edevelopụ e edevelopụ n'ala Igbo ndị Igbo ọ bụrụ Naijiria na-edevelopụ obodo you have a nwere gọvanọ a na-enye your allocation for development every month inwe local government. ọ so n'ala Igbo ka local government anaghị arụ ọrụ so n'ala Igbo ka local government anaghị arụ ọrụ n'ala Igbo na-agwa gị na achụpụrụ gị na paradise because of your character i change who you are the door is open the door dey open for you but you gaghị echenji because what you give is what you get hapụta ya na ị na-ekwu because you don't see you don't see ị nweghị ike ime acknowledge na ị nwere problem that's why you can never have a solution or ị nwe acknowledge ime acknowledge na ị nwere problem then you have a solution you don acknowledge that you have a problem everybody because wojos ọ bụrụ na ị na-eme ihe imesịa ihe were kamera na-evidio ihe ị na-eme imesịa ya emesịa iwọchịa ya ihe na-ekwu imesịa ige ihe i kwuru mara ma destin wọdụrụ seyin ọ bụ na wọdụrụ seyin den ị mara onye ị ga-eblem na this life ịpụtara who to blame or yourself to blame or external to blame take a mirror were mirror look at the mirror and ask yourself kedu ihe nji nọ na this condition nọ na today ke ihe brought m to this condition nobody nwere onye brought gị to condition because everybody was born a king onye ọbụla amụrụ ya eze kwasị na chi eme eze mere eze onye ọbụla mụrụ amụ n'ụwa amụrụ ya eze so o nwere ihe mere e, ebe mmiri si baa n'opi ụgbọgụrụ o nwere ihe mere ede ji bee nwee until you know that thing all the old information chi gị nyere gị ịtọnụrụ ya to evil were megide ụmụnne gị that is why you have a problem information nwa bekee ji arụ sayensị today you have it kedu ihe iji eme all the whole information ji arụ sayensị n'ụwa igbo people have them 98% igbo people nwere ya kedu ihe iji eme ịmadị ihe iji eme sef because your mind adịrọ clean your mind dị clean mmụọ na-ayọ gị biko change so that you can use me to work your mmụọ even all of you na-eme ihe unu na-eme mmụọ nọ n'ime gị na-agwa gị ihe ọzọ ma ị na-eme ihe ọzọ mkpụchakwa ahịhịa na-asọ mgbe ise ọ na-ekwu eziokwu ọ na-ekwu eziokwu mana mgbe ka ị ma okwu maka Biafra <laughs> ọ na-ekwu eziokwu must ise ya about Biafra must he ọ ọsọ na ọ ga-ekwu ya mba then what is wrong with you awụm Clinton awụm oke ha na-akpa awụm Obama awụm Bush awụm oke nke ọzọ aha asịrị abịa bụ Trump awụm Buhari awụm Brutai I cannot give you this thing so mana ihe m gwara gị bụ na if you want you can have them by yourself mkpụrụ mụ ga-enye gị so my job is another thing my own work is even if you have the biafra or you don't have the biafra you need these things na gị you need them because of your, your life your life is the na ihe a na-agwa gị whether you like it or not so whether m ekwuru biafra or m ekwu biafra ọ bụrụ does not add anything because onye ọbụla nọ n'ụwa nwere ihe ọ na-arụ n'ụwa ọ bụrụ na ị mara akara aka gị ama m akara aka m aka m mara ebe ọ dịrị m onye ọbụla nwere ebe ọ dịrị ya so our people bụ afa nke ha na-akpọ ya lower self they become aggressive aggressive mmụọ gị apụgo bikos mmụọ gị onye kwechi ya ekwe ihe bụ ka mmụọ gị ihe bụ ka mmụọ gị bụ ihe ịghọrọ ịghọ agwọ mmụọ gị aghọ agwọ ịghọ ọdụm mmụọ gị aghọ ọdụm so ọ nke a na-asị gị na mmụọ mmadụ na-edu mmụọ mana mmụọ na-ayọ gị biko gị biko give me a chance more of intelligent ọ sị gị give me a chance intelligent give me a chance i will develop your intelligence ịjụ na ịjụ ọ ịjụ with ọrụ anụ ọ ịjụ with something else ịjụrụ with something else you suppress them oru echi ị na-achọ chukwu chefuzie na mmụọ bụ chukwu ị na-achọ chineke chefuo na mmụọ bụ chineke ị na-achọ chi gị ichefuo na mmụọ bụ chi gị ihe niile a dị ọ dị n'ime gị already wetin for you to act ị gaghị act even the John the Baptist the came you saw the John the Baptist na-eti mkpu n'ọzara na-eti mkpu n'ọzara dezie n'ụzọ nke ọsọ Osebrok ọkwụrụ ọtọ n'ihi na onye nwaanyị na-abịakwasị anyị n'azụ unu afọrọ John the Baptist nọ ebe a I saw the John the Baptist ahụkwara m onye amụma onye amụma na-abịakwa na-asịkwa ụnụ dozie n'ụzọ nke Osebrok ọkwụrụ ọtọ maka ihe a okwu ekwuru hapụrụ ihe a na Baịbụl nwere ihe ọ bụ ihe a bụ okwu a na-akpọ komik ka na-akpa komik a na-atụ inu baịbụl bụ inu dozie n'ụzọ nke olise bụrụ ụwa okwu dozie mezie mezie ụzọ mezie n'ụzọ anụ igbo ka anụ igbo ba bụrụkwa ihe ọ bụ na mbụ ọ ya maka a na-agwụ na okwu niile abụ mezie because ọ bụ the culture of igbo land nya bụ the onye bụ the power the force the creator the savior of igbo people all the character the culture bụ everything because no other culture is better than your own o bu sayensị n'ime a culture with development strategy only igbo culture because any name ọ bụla ị na-aba aba is based on scientific behavior of that particular thing. mbe mbe <laughs> agaghị m agwụ na ihe mbe mbọsị ọ na ịma ihe mkpu aha arụ na na nsude bụ dande gị amụ ihe mbe mkpu aha arụ na nsude ọ mbe ka eji wee rịa ọkwa na-asị m na nwanne bere ebere nwanne bere ebere ụnụ <laughs> amara ihe mbe mbọsị ị ga-asị ị ga-ama ihe a na-asị na ime na-eme mmadụ ime na-eme ya ọ na-eku ume ume amapụna ya ọ sị gị na ọ dị n'ime onu ihe awụ scientific observable behavior igbo people anaghị aba ihe afa just ha anaghị ekwu okwu just to say everything ha na-ekwu based on scientific behavior of exact so ya ka a na-agwa unu na arụsị ọ bụ ọrụ nsị whatever you like you call them is an oscillator of electromagnetic field nothing more nothing else is an oscillator of magnetic field electromagnetic wave nothing more nothing else so onye nwa bụ ihe eji arụ telefon nyanwa ka eji arụ redio nya ka eji arụ tv you don't need to set satellite in space to have a radio ebe a ji nwere space na-eme walkie enwere so ụmụ ibe tetere n'ụra ọdịnala bịara ịzụ ụnụ ndụ ọdịnala bụ nke ụnụ is not a borrowed everything m gwa gị ebe a i did not borrow even single one is from your ancestor the same ancestor of me and the same ancestor of you it kwesịrị ịdị proud you should be proud and happy if kwesịrị ịdị proud and happy that onye onye mụrụ gị people who born you because information na the spam ka ọ dị spam as long as na your spam your spam contain Igbo blood you are great you are emego eze but because you chose to ịbụ onye nkịtị ị bụrụ onye nkịtị onye kpatara nkụ ahụhụ si ngwere ya ọrịrị onye kpatara nkụ ahụhụ si ngwere ya ọrịrị pụtanụ aga m eje ka m gbuo obi okwu a echi anyị ga-ebido kwebe anyị kwụsịrị taa na ọ da agwụ agwụ a sị na echi ada agwụ agwụ ụmụ ibe kwuru echi ada agwụ agwụ echi ka anyị bido ọ bụrụ na anyị mesịa ihe anyị na-eme ụmụ igbo ekwe oyoyo na enwere ofu one boy bịara na-ekwu maka ọdịnala ndị mmadụ chanara na-apụ ya na ọmaghị ọ na-akọ at the end of the day the principle of nature will be restored in ala igbo the law of the universe chi ahụ ị na-achọ chukwu ahụ ị na-achọ eke ahụ ị na-achọ okike ahụ ị na-achọ ifunọ na igbo ka o bibiri n'ime gị ifunọ na igbo ka o bibiri n'ime gị ịma na ndị ụka ụwayo na ndị ụka the worst people on earth worst First, ụka na-eme nwatakịrị ọ dịghị omebie mebie intelijenti ya ụka na-emebi intelijenti ma okenye ma nwatakịrị mana ndị be anyị chekwa na ụka bụ ezigbo ihe that's why because onye ka ebere m ji emere ha because ha na-eme in good faith ha na-eme in good faith mana ha marọ na abụ ụka bụ opposite opposite of good is evil so if you do opposite of everything so ụka bụ opposite of the law of the nature for control mechanism so udo dịkwara na ụmụ ibe ka ọ dịbakwa na echi